ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu, n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị. Amen. Abụ m ezi nwanne nwoke Obichukwu Tony Eberechukwu. Ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association kemgbe Afrịka gburugburu ka olu a bịara unu site n'ime olọgwu iru nke dị n'ime Ibadan, Ọyọ Steeti ka ozi ọma si eru nso ọzọ ka nke chineke nke kachasị udo ya dịrị n'ebe ọ dị ukwuu na aha jizọs kraịst bụ onye nwanyị anyị anyị ga-aga n'iru na-etụgharị uche na akwụkwọ nsọ n'ụbọchị nkịta dịka dị ka anyị si eme anyị ga-elebanye anya na akwụkwọ jeremaya akwụkwọ jeremaya onye ama jeremaya isi nke iri na asaa m ga-agụ amaokwu nke ise wee na nke asatọ jeremaya isi nke iri na asaa amaokwu nke ise wee ruo na amaokwu nke asatọ ọsị otu a ka jehova sịrị onye a na-abụ ọnụ ka nwoke ahụ bụ nke na-atụkwasị mmadụ obi wee mee ka anụ arụ bụ mmadụ bụrụ ogwe aka ya onye obi ya na-esikwa n'ebe jehova nọ wezụga onwe ya ọ ga-adịkwa ka osisi tamarisk n'ala ihe na-adịghị ọ gaghị ahụkwa mgbe ọ dị mgbe ọdịmma na-abịa ma ọ ga-ebi n'ebe niile kpọrọ nkụ na ọzara bụ ala nnu ebe mmadụ na-ebighị onye ka nwoke ahụ bụ nke na-atụkwasị Jehova obi onye Jehova bụ ihe ntụkwasị obi ya ọ ga-adịkwa ka osisi akụworo n'akụkụ mmiri ọ bụkwa n'akụkụ osimiri ka ọ na-awasa mgbọrọgwụ ya ọ dịghị atụkwa egwu mgbe okpomọkụ na-abịa ma akwụkwọ ya ga-abụ akwụkwọ ndụ ọzọ na arọ ụbọchị mmiri ozuzo ọ gaghị echebu onwe ya ọ gaghị apụkwa na-eme mkpụrụ ka chineke were ebere n'afọ nwa ya gọzie okwu nke ka onye anyị ngọzi pụrụ iche na nghọta dịka ka si n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe eme na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ tụkwasị chineke obi na ihe niile tụkwasị chineke obi n'ihe niile na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa n'oge nke anyị nọzi anyị matara na ụfọdụ ndị mmadụ nwezi ihe ha ji wee ihe n'isi nwezi ihe ha na-elekwasị anya nwere ihe ha tụkwasịrị obi ụfọdụ ya sị gị na ego na-egburu ha mkpa niile ụfọdụ si na ọ bụ na ha ụmụ ha mụgasịrị ga-egburu ha mkpa mgbe ụmụazị ya ebilite kpatawa ego gbobere ha mkpa mere ha nke ma mere ha nke ọzọ ma ọ bụladị mgbe ha ya eruru n'agadi mana oge nka ha na ụmụazị ya egburu ha mkpa mere ihe niile nke bụ ebumnobi ha Ụfọdụ bụkwanụ ndị tụkwasịrị obi ọbụnadị ndị ọchịchị n'ihi na ha so ndị a maara afa ha ụfọdụ bụ ndị nwere ihe nchebekwa ma ndị binye aka dị iche iche site na ịgwọ ọgwụ maọbụ iji nke nwa dibịa sizi nga wee na-anyazi isi o nwere ihe akọ mere mgbe gara aga ofu onye gara nke nwa dibịa ịgwọ ọgwụ nwata ya gwọchara ọgwụ ụgwọ ọrịa mana na ojighi enwe ihe nsogbu ma ọ bụ na ihe mberede agaghị eme so werezie naanị si na na-ejecha na ọgwụ na adịghị na nwa bụ um, onye na-ahụ ọnụ ma onye ndị otu ha na-ejekwu owerezie na ike dị n'aka nwa dibịa ahụ na ọ na-agwọ ncha n'ezikọ olu mgbe o nwere ihe mkpọbi ụkwụ nsogbu dị aṅa ka o jesigaje azụ na nke nwa dibia ijezi ya jụ ese o wee bụ na nwa dibia na ọ nwụrụ gara aga ike wee kwụrụ ọtọ wee gụọ nwoke a n'ihi na ọ maghị na ndụ nwa dibịa na ndụ nke nyanwa dị chineke n'aka n'ihi na onye nwe ndụ ewerego ndụ aka wee na-egosi anyị gịnị na onye ọbụla tụkwasịrị ubi n'ebe mmadụ nọ ma ọ n'ebe ihe efu nọ ma nyanwa ma ihe ha ncha niile bụ ihe efu lee n'ebe anyị gụpụtara na n'akwụkwọ jeremaya ọ na-akọwa na onye ọbụla nke tụkwasịrị mmadụ obi na onye aha dị ka onye nọ n'ọzara kpọrọ nkụ mgbe okpomọkụ ya abịa onye ahụ abụ onye richapụrụ erichapụ mana ebe anyị gụpụtara na-agba anyị ọbụla dị na amaokwu nke asatọ osisi tụkwasị jehova obi si tụkwasị chineke obi n'ihe niile ọ bụghị na-akụ nke a ma nke ọzọ ma ị họrọ ahọrọ nọ n'ihe niile gị tụkwasị chineke obi n'ihi na gịnị mere na ngọzi dị na ya n'amaokwu nke ya asaa ọ na-asị na onye aha bụ onye a gọziri agọzi bụ nwoke ahụ nke na-atụkwasị Jehova obi onye jiri Jehova wee mee n'isi maka gịnị n'ihi na ọ na-ekwe nkwa mezuo nkwa n'ihi na ọ sị gị na ya ya emere gị nke o ya emere gị ọ dịghị ka mmadụ ụwa chineke kere n'igwe kee ụwa site n'okwu ọnụ ya ọ bụ na ọ gwaghị okwu site na ọnụ ndị amụma ya ma ndị na-ejere ozi ma n'akwụkwọ nsọ ya ziri ezi ọ ga-eweta ya na mmezu n'ihi na o kwuru sị na eluigwe n'ụwa ga-agabiga mana okwu nke nyanwe agaghị agabiga ọ ga-abịa na mmezu nkwa ọbụla nke chineke kere ghe nkwa ego o nkwa nwa o nkwa aga o kwere nkwa ogologo ndụ arụ isi ike udo ebere ịdị n'otu ihe ọbụla nkwa ọbụla nke chineke kwere gị ọ ga-eweta ya na mmezu lee ndị ochie ndị gara aga mgbe o kwere abraham nkwa na ege ga o nyere ya zik mgbe o kwere ndị izrel nkwa na a ga adọpụta ha ọbụla dị na mkpagbu nke ha nọ ya n'ala ijipt ọ dọpụtara ha were ihe ịrịba ama dị iche iche wee gosi onwe dọpụta ha wee were ha n'ala nke na-ehu mmiri ehi na mmanụ aṅụ ọ bụ na etule anya lee anya site n'akwụkwọ nsọ site na jenesis wee ruru na revelation okwu niile nke chineke kwuru na-abịa na mmezu ọ dịghị agharịpụ o kwere nkwa ndị ụwa na anyị ga-enye anyị onye mgbapụta n'ihi njọ nke nkwa nke o kwere na jenesis o wee nye anyị jizọs kraịst na agba nke ọhụrụ o wee bịa wee tọgbọ ndụ ya n'efu ka o jisiri ojie n'ụwa wee bụrụ onye bịara gbapụta mmadụ na njọ na mmehie wee nye anyị ndụ nke ebighị ebi ndụ nke obi ibe nke okwe anam ka ya bịa na mmezu n'ihi na ndị ọbụla nke kwere na kraịst ga-enwe ndụ nwetụpụke ha nwoke n'ihi na ọsọ na ya bụ ihe eziokwu na ndụ ma ọ bụ na ịnabatabe jizọs kraịst dịka enweghị na onye nzọpụta gị ị gaghị efu eziokwu n'ihe ndị a niile chineke kwuru o kwere nkwa ọ ga-emezu nkwa ihe ọ bụla nke o wetara nke o kwere nkwa ọ ga-eweta ya na mmezu ọ dịghị ekwe nkwa karịpụ ọ dịghị atụkwanye ụra ọ dịkwana eri ori ụra hụkwanye ndị ọ na-ekwecha nkwa ogiri weta ya na mmezu n'ihi gịnị ọ bụ chineke nke pụrụ ime ihe niile ogwe aka ya dị ike ọgba aka na-eji agha nwe mmeri ụwa niile na ihe niile na ndị ọchị niile na-esekpu n'okwu ya n'aha jizọs kraịst ka ikpere niile na-egbu ebe a ka a na-afụ ike niile n'ihe kraịst kwuru na n'ike niile dị n'aka ya na chineke enyebụ ike niile ike a ka o nyekwa anyị ndị nke na-akpọkọ ya ndị nke soro na ndị nke kwere maka ya ịnatago ike a inwego ndụ ebighị ebi edebego afa gị n'akwụkwọ nke ndụ ịtụkwasịgo obi na chineke site na jizọs kraịst ka ka nwere ihe iji ehiri isi ma ihe tụkwasịrị obi ihe ndị a niile na-agharịpụ ihe ndị a niile ike adịghị na ha ihe ndị a niile bụ ihe efu ihe ndị a niile bụ ihe n'ala n'iyi ma sọsọ naanị ndị nke tụkwasịrị obi na jizọs kraịst ndị a bụ ndị a ga-azọpụta ndị a bụ ndị nwere ndị ekwere nkwa ndụ ebighị ebi n'akwụkwọ jọn oziọma dịka jọn dere isi nke iri na anọ ọ sị unu kwere na chineke kwerekwa na m ọ sị n'ụlọ nna m na ọtụtụ ebe obibi dị ya ọ bụ na ọ bụghị etu a na ya ga-agwa anyị ịnabatawo jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ihe a bụ mmalite ntọala nke ị atọgodi ka ị wee nwee ụzọ ị ga-esi gbaa ọsọ ndụ gị na ọsọ nke eluigwe ịnabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ihe ga-adịrị gị na mma ihe ga-adịrị gị na mfe ị ga-adị ka osisi a nke akụrụ na ala mmiri akụkụ oke osimiri nke na-adịghị akpọm akpọm ihe na-emepụta mkpụrụ gị n'oge ihe ihe ọbụla nke chere ya aka n'ihu n'ihe ọbụla nke na-ekwesị dị ka o wee dị ndị anyị ga-abụ ihe ya eweta na mbibi naanị gịnị kwere tụkwasị obi na chineke n'ihe niile ị ga-afụ mgbanwe nke pụrụ iche hulata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a si chineke na-enugo ozuzu ya na-enugo okwu ya n'ụbọchị nke taa na ịchọrọ chọrọ ka edebe afa gị n'akwụkwọ nke ndụ ka a afa gị n'akwụkwọ nke ọnwụ ka ị bụrụ onye nara jizọs kraịst dịka e nwere nzọpụta ka iwe keta oke na ndụ ebighị ebi ka ekpere chineke onye pụrụ ime ihe niile chineke nke mara ihe niile lee ndị oru gị nda ndị nke wuliri aka na ndị nke kpotiri si ha n'ala ọbụla dị ji were aha na jizọs kraịst dịka e nwe ha na nzọpụta ha onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mere ha ebere dịka isi wee kwe na nkwa ka afọ gị bụ ihe gozi agozi aha jizọs kraịst bụ onye nwe anyị amen gị nwere nke ekele dịrị chineke n'ihi na azọpụtagbu gị jidesi ike na okwukwe tụkwasị obi na chineke na-esonye na mmụta nke akwụkwọ nsọ nke a na-akpọ baịbụl stọdi na-ekpe ekpere mgbe niile na-ebikwa n'ezi ndụ kwesịrị ndị kwesịrị wee dị susie ndị nke kraịst ike ị ga-akwụkwa mpụta na ihe dị ọhụụ ga-eme na ndụ gị matakwa na okwu a na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbaama ma ọ bụkwa na ajụjụ ma ọ bụkwa na ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma na 081 329 111 udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen